Pita nke mbụ isi nke ise ya mere arịọ m ndị okenye nọ n'etiti unu onye mụ onwe m bụ okenye ibe unu ya na onye ama nke ahụhụ niile nke Kraịst abụkwa m onye nwekọ nke ebube ahụ nke agaji ikpughe na-azụ na igwe atụrụ nta Chineke nke dị n'etiti unu na-elekọta ha anya ọ bụghị n'ihi na mkpa na-akpa unu kama site n'ọchịchị obi dịka Chineke chọrọ ọ bụghịkwa n'ihi uru na-eweta ihere kama n'ihi na unu dị ọkụ n'obi ọ bụghịkwa dịka a ga-asị na unu na-eme ndị bụ ndị nketa dịka unu bụ ndị nwe ha kama na-eme onwe unu ihe atụ igwe atụrụ nta ahụ ka eṅomi mgbe a ga-emekwa ka onye isi ọzụzụ atụrụ pụta ìhè unu ga-anata okpu eze nke ebube ahụ nke na-adịghị atalata otu ahụ unu ndị bụ nwata doonụ onwe unu n'okpuru ndị okenye ma unu niile were obi dị umeala kee onwe unu dị ka akwa ijerịta ibe unu ozi n'ihi na Chineke na edu onwe imegide ndị mpako ma ọ na-enye ndị dị umeala n'obi amara ya mere weda onwe unu n'okpuru aka dị ike nke Chineke ka o wee welie unu elu n'oge nke ya na-atụkwasịnụ ya nchegbu niile unu na-echegbu onwe unu n'ihi na ihe niile banyere unu na-emetụ ya n'obi nweenụ anya udo na-echenụ nche onye ahụ nke na-ekuru unu gaa ikpe bụ nso, dịka ọdụm na-agba ụja ọ na-ejegharị na-achị onye ọ ga-elomi ma na-eguzogidenụ ya n'ihi na unu dị ike n'okwukwe unu ebe unu matara na a na-emezu otu ahụhụ ahụ na-arụ ndị bụ otu ụmụnna unu ndị nọ n'ụwa ma Chineke nke amara niile onye kpọbatara unu ebube ebighị ebi ya n'ime kraịst mgbe unu hụworo ahụhụ nwa oge ya onwe ya ga-eme ka unu zuo oke mekwa ka unu guzosi ike mekwa ka unu dị ike tọkwa unu ntọala ọ bụ ya nwee ike niile ruo mgbe niile ebighị ebi amen site n'aka silvenus nwanne anyị kwesịrị ntụkwasị obi dịka m na-agụ ya ka m na-edegara unu akwụkwọ n'okwu ole na ole na-arịọ unu na-agbakwa ama na nke a bụ amara Chineke n'ezie na-eguzosinu ike n'ime ya nwaanyị ahụ nke nọ na Babilọn nke soro unu bụrụ onye arọpụtaworo na-ekele unu nwa m bụ Mark na-ekelekwa unu werenụ isutu ọnụ nke ịhụnanya na-ekelerịta onwe unu udo dịrị unu niile ndị nọ n'ime Kraịst